Mark isi nke isii o wee si n'ebe ahụ pụọ o wee bịa n'ala nke aka ya ndị na-eso ụzọ ya sokwa ya mgbe ụbọchị izu ike ruru o wee malite izi ihe n'ụlọ nzukọ ha mgbe ha nụrụ ya ibubo wee nwụọ ọra mmadụ na-arụ ha sị olee ebe ka nwoke a nwere ihe ndị a ha sịkwa gịnị bụ amamihe e nyere nwoke a olee isi ọlụ ike dị otu a a lụrụ n'aka ya nwoke a ọ bụghị onye ọka ahụ nwa Mary na nwanne James na Joses na Judas na Simon ụmụnne ya ndị inyom ha nọrịkwa n'ebe a n'etiti anyị e wee mee ka ha ma n'ọnya na arụ ya Jisọs wee sị ha onye amụma abụghị onye adịghị asọpụrụ ma ọ bụghị n'ala nke aka ya na n'etiti ikwu ya na n'ụlọ ya ọ pụghịkwa ịlụ ọlụ dị ike ọbụla n'ebe ahụ ma ọ bụghị na o bikwasịrị ndị nrịarịa ole na ole aka ya abụọ wee mee ka arụ dị ha ike ekweghị ekwe ha wee ju ya anya ọ na-ejegharịkwa obodo nta niile ha gburugburu na-ezi ihe o wee kpọọ ndị ozi iri na abụọ ahụ bịakute ya o wee malite izipụ ha abụọ abụọ o nyekwara ha ike n'ebe ndị mmụọ na-adịghị ọcha nọ o wee nye ha iwu ka ha ghara iwere ihe ọbụla n'ije ha ma ọ bụghị naanị mkpanaka ka ha ghara iwere ogbe achịcha ma ọ bụ akpa ma ọ bụ ego n'ihe okike ha maka ha jee na-eyi akpụkpọ ụkwụ sandal ọ sị ha unu eyikwala uwe ime abụọ o wee sị ha ebe ọbụla unu ga-aba n'ụlọ nọgide n'ụlọ ahụ ruo mgbe unu pụtara n'ebe ahụ ma ebe ọbụla nke na-anaraghị unu nke ọma ebe ha anụghịkwa okwu unu mgbe unu na-apụ n'ebe ahụ tichapụ aja dị n'okpuru ụkwụ unu ka ọ bụrụ ha ama ha wee pụọ kwusaa ka mmadụ chegharịa ha na-achụpụkwa ọtụtụ mmụọ ọjọọ werekwa mmanụ oliv tee ọtụtụ ndị nrịanrịa wee mee ka arụ dị ha ike herod bụ eze wee nụ n'ihi na aha ya pụtara ìhè o wee sị Jọn onye na-eme baptizim emewo ka o si na ndị nwụrụ anwụ bilie n'ihi nke a ka ike ndị a na-alụsi ọrụ ike na ya ma ndị ọzọ sị ọ bụ Elaịja ndị ọzọ sịkwa ọ bụ onye amụma dị dịka otu n'ime ndị amụma ma mgbe herod nụrụ ya ọ sị Jọn onye mụ onwe m bipụrụ isi ya emere onye ahụ ka o si n'ọnwụ bilie n'ihi na herod onwe ya zipụrụrị jide Jọn wee kee ya agbụ n'ụlọ mkpọrọ n'ihi Herodias nwunye Filip nwanna ya n'ihi na ọ lụrụ ya na nwunye n'ihi na Jọn na-asị herod o zighị gị ezi n'iwu inwe nwunye nwanna gị ma Herodias debere ya iwe n'obi ọ chọkwara igbu ya ma ọ pụghị n'ihi na herod na-atụ egwu Jọn ebe ọ matara na ọ bụ nwoke nke bụ onye ezi omume na onye dị nsọ ọ na-edebekwa ya nke ọma ọzọ mgbe ọ nụrụ okwu ya ọ na-eche uche nke ukwuu o kwuo obi ụtọ na-anụ ya ma mgbe ụbọchị dị oghere mgbe Herọd siri nri anyasị na ncheta ọmụmụ ya nye ndị amadi ya na ndị ọchịagha na ndị isi nke Galili mgbe nwa nwaanyị Herodias onwe ya batakwara tee egwu o wee tọọ ha ụtọ bụ herod na ndị ya na ha na-anọdụ na nri eze wee sị nwa agbọghọ nta ahụ rịọ m ihe ọbụla ị na-achọ na m ga-enye gị ya o wee ṅụọra ya iyi sị ihe ọbụla ị ga-arịọ m m ga-enye gị ya rue nkere nke alaeze m o wee pụọ si nne ya gịnị ka m ga-arịọrọ onwe m o wee sị isi Jọn onye na-eme baptizim o were ọsọ bata ngwa ngwa n'ebe eze ahụ nọ wee rịọ sị ana m achọ ka inye m isi Jọn Baptist n'ọkwa ugbu a. o wee wute eze ahụ n'obi nke ukwuu ma n'ihi ịṅụ iyi ya niile na n'ihi ndị nọdụrụ na nri ọ chọghị ịjụ ya ngwa ngwa eze wee zipụ onye agha na-eche nche nye ya iwu ibute isi ya o wee jee bipụ isi ya n'ụlọ mkpọrọ wee bute isi ya n'ọkwa nye ya nwa agbọghọ nta ahụ nwa agbọghọ nta ahụ wee nye ya nne ya mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ha wee bịa buru ozu ya tọgbọ ya n'ili ndị ozi jisọs wee zukọọ n'ebe jisọs nọ ha wee kọrọ ya ihe niile ka ihe ha mere ra ka ihe ha ziri rakwa o wee sị ha unu onwe unu bịa iche n'ebe bụ ọhịa ka unu zuru ike nke nta n'ihi na ọtụtụ mmadụ na-abịa na-alakwa oghere adịghịkwa ha ọbụna iri ihe ha wee jee n'ụgbọ ha iche ruo ebe bụ ọhịa ma ọtụtụ mmadụ hụrụ ha mgbe ha na-eje ha matakwara ha wee si n'obodo ahụ niile gbakọta n'ebe ahụ n'ụkwụ ala buru ha ụzọ o wee pụta hụ oke igwe mmadụ o wee nwee na arụ ha n'ihi na ha dị ka atụrụ na-enweghị onye na-azụ ha o wee malite izi ha ọtụtụ ihe mgbe chi na-eji ugbu a ndị na-eso ụzọ ya wee bịakute ya sị ebe a bụ ọhịa chinejikwa ugbu a zilaga ha ka ha wee jee n'ubi n'obodo nta niile gburugburu zụrụ onwe ha ihe ha ga-eri ma ọ zara sị ha unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị ya anyị ga-eji zụta ogbe achịcha nke ọgụ shilling iri nye ha ka ha rie ọ sị ha ogbe achịcha ole ka unu nwere jeenu lee mgbe ha maara ha sị ise na azụ abụọ o wee gwa ha ka mmadụ niile nọdụ ala n'otu dị iche iche n'elu ahịhịa ndụ ha wee nọdụ ala n'ahịrị dị iche iche ọgụ ise ọgụ ise na ọgụ abụọ na iri ọgụ abụọ na iri o wee nara ogbe achịcha ise na azụ abụọ ahụ lee anya n'elu igwe gọzie ha nyawa ogbe achịcha ahụ o wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe ha n'iru ndị ahụ o wee kere ha niile azụ abụọ ahụ ha niile wee rie afọ jukwara ha ha wee tụtụkọọ iberibe niile njupụta nkata iri na abụọ na nke azụ abụọ ahụ ma ndị riri ogbe achịcha ise ahụ bụ nnu ndị ikom iri na nnu abụọ na ọgụ iri ngwa ngwa o wee rugide ndị na-eso ụzọ ya ka ha baa n'ụgbọ ha buru ya ụzọ gabiga n'ofe ọzọ na Betsaida mgbe ya onwe ya na-ezilaga igwe mmadụ ahụ mgbe o kelesịrị ha o jere n'ugwu ahụ ikpe ekpere mgbe o ruru anyasị ụgbọ ahụ wee dị n'etiti oke osimiri naanị ya onwe ya nọkwa n'ala mgbe ọ hụrụ ha ka ha na-adọgbu onwe ha na ọnyịnya ụgbọ ha n'ihi na ifufe na-efegide ha o wee bịakute ha dị ka nche nke anọ n'abalị na eji ije n'elu oke osimiri o wee chọọ ịgabiga ha ma mgbe ha hụrụ ya ka ọ na-eje ije n'elu oke osimiri ọ dị ha ka ọ bụ mmụọ ha wee tisie mkpu ike n'ihi na ha niile hụrụ ya obi wee lọọ ha mmiri ma ọ kpanyere ha ụka ngwa ngwa si ha Nwee na obi ike ọ bụ mụ unu atụla egwu o wee rigokuru ha n'ụgbọ ifufe wee febie ibubo wee nwubiga ha oke na-arụri nne na onwe ha n'ihi na ha aghọtaghị ọlụ ebube nke ogbe achịcha ise kama e merere ka obi ha mee etili mgbe ha gabigasịrị ha bịa rue ala rue Genesaret tinye ụgbọ ha n'ala mgbe ha pụtara n'ụgbọ ngwa ngwa ọra wee mazue ya wee gbagharị n'ala ahụ dum malite ibugharị ndị arụ na-adịghị mma n'ute ha n'ebe ha nụrụ na ọ nọ ebe ọbụla ọ batara n'obodo nta ma ọ bụ n'obodo ma ọ bụ n'ubi ha wee na-atọgbọ ndị arụ ha na-adịghị ike n'ọma ahịa ha na-arịọkwa ya ka ha metụ ọbụna ọnụ ọnụ uwe ya aka e zọpụta ha ka ha ara bụ ndị metụrụ ya aka